AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo ibe m ị bịala n'ụbọchị taa n'ezie ana m ewere gị na-enyefe n'aka nsọ nke onye nwe anyị ka onye nwe m leta gị anyị abịala ịga n'iru ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ nke ụbọchị taa isiokwu anyị na-asị ọ dịghị ihe pụrụ ịgbanwe na ndụ gị ruekwa mgbe ị gbanwere ọ dịghị ihe pụrụ ịgbanwe na ndụ m ruekwa mgbe m gbanwere ọbụna ndị ahụ niile anyị na-ahụ dịka ezi ndị enyi anyị na ndị ahụ niile anyị na-ahụ dị ka ndị kpọrọ anyị asị karịsịa ihe ndị a niile bụ echiche nke mụ onwe m na-eche gbasara onwe m otu a ka Dr. Frank Crane si na-ahụ ya otu n'ime ihe ndị dịkarịsịrị ike na omume bụ ime ka mmadụ gbanwee ihe o chere gbasara onwe ya ime ka mmadụ gbanwee otu o si na-ahụ onwe ya n'ihi na ọ dị ndị họworo ikweta na nke na-abụghị eziokwu ya mee ha ajụ eziokwu ọ dị ndị kwere na ọganiru ime nke ọma bụ nke a hapụrụ mmadụ ole na ole ndị a ga-asị bụ ndị nwere iru ọma n'ihi nke a ndị dị otu a ewepụ onwe ha ma ọ bụ gụpụ onwe ha n'ọnọdụ ndị pụrụ ime nke ọma ọtụtụ ndị ọzọ bụ ndị na-ahụ onwe ha dị ka ebe ha si pụta na ihe gbara ha gburugburu ha echee na ọ dị ihe ha pụrụ ime nke eme ndị dị otu a ọ dị mgbe ha na-agbalị ka m ịchọ ụzọ nke ha ga-eji mee ka ihe dịrị ha mma ndị a bụ ndị na-ebi ndụ niile nke ha bịara ibi n'ụwa ọ dị mgbe a ga-ahụ ha dị ka ndị a pụrụ iji mee ihe n'ihi na nke a bụ ọnọdụ nke ha dowere onwe ha otu ha si na-ahụ onwe ha nke kpatara isiokwu anyị n'ụbọchị taa ji wee bụrụ kwa mgbe ị gbanwere ọ dịghị ihe pụrụ ịgbanwe n'ọnọdụ gị ọ dịghị ihe pụrụ ịgbanwe n'ime gị n'ihi na ihe ahụ nke ị kwere bụ ihe na-ekpebi ụdị ndụ ị na-ebi na ihe nke ị na-eme ma mmadụ ịhụ onwe ya dị ka onye na-adịghị ihe ọ bụ onye na-adịghị ihe ọ pụrụ ime bụ ihe nke onye iro na-ewebata n'ime obi mụ na gị nke a na-eme ka onye ahụ wedaa onwe ya n'ala karịa ihu onwe ya dị ka onye pụrụ ime ihe ọ bụla nke o nwere ike ime ọ dịghị mgbe anyị na-aga akpọlite akwụkwọ ndị filipi isi anọ amaokwu nke iri na atọ a na-ekwu okwu ya n'ụbọchị taa n'ihi na ọ bụ ihe na-ewute ewute na ị ga-ahụ onye kwesịrị inwe mgbalị onye aha bụrụ onye ga na-ala na nkwala n'ihi ọnọdụ nke o doro onwe ya ọ bụghị ọnọdụ nke Chineke doro ya ọnọdụ nke ya nwadoro onwe ya na ihe echiche nke si ya n'ime na-agwa ya ọ bụ ya bụ ihe o ji dị mkpa n'ụbọchị taa na ị kwesịrị ịbịarute nso ebe e nwere ike ịgbanwe echiche nke obi gị ebe e nwere ike ime ka ịghọta onwe gị karịa onye pụrụ ime nka ọ bụ onye ahụ webatara gị n'elu ụwa bịakwute Chineke jụọ Chineke ajụjụ gbasara onwe gị kọrọ chineke otu isi na-ahụ onwe gị gee ya ntị mata n'ezie ma ọ bụ otu ahụ ka o si webata gị n'ụwa nka ma ọ dị ihe ọzọ karịrị otu isi na-ele onwe gị anya ihe anyị na-ekwu okwu ya bụ anyị sị na ndị dị otu a bụ ndị na-ekwenyeghị n'onwe ha ụjọ echiche nke na-erughị eru echiche nke na-apụghị ịlụpụta ihe ọ bụla bụ nke na-abịa gwagbue ndụ ha mee ha ha gụpụ onwe ha n'ahịrị ndị kwesịrị ime nke ọma n'ahịrị ndị ihe kwesịrị ịgara nke ọma n'ahịrị ndị kwesịrị inyere onwe ha aka nyere ndị ọzọ aka ọ bụ ruo ole mgbe gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị ga-ewulite echiche nke obi anyị elu iche echiche nke pụrụ ịkpali mmụọ anyị echiche nke nkwali echiche nke ga-eme ka ụbụrụ isi anyị bụrụ nke ga-alụpụta ezi ihe gịnị kpatara iji na-eweda onwe gị ala na-achọghị ịghọta na ọ dị ihe ndị pụrụ iwuli gị elu dị n'ime gị na ọ bụrụ na ileba anya n'ime gị na ị pụrụ ịgbanwe ọnọdụ gị ị pụrụ ịgbanwe ọnọdụ ndị ọzọ ị pụrụ ịgbanwe ọnọdụ ndị nọ gburugburu gị ị pụrụ ịgbanwe ọnọdụ nke ezinụlọ ụlọ ihe anyị na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche bụ mgbe ụfọdụ ọ na-ewute m mmadụ ga-ahụ na ezinụlọ o si pụta na ihe siri ike ebe ahụ nramahụ dị n'ezinụlọ ahụ onye ahụ agbachikwa nkịtị ma e webatara gị n'ezinụlọ ahụ ka e nwee mgbanwe e webatara gị n'ezinụlọ ahụ ebe echiche nne gị na nna gị erughị ka echiche gị ruo ya ọ bụ ya kpatara nne gị na nna gị ji na-agbalị ehihie na abalị n'ime anwụ n'ime mmiri ndị a bụ ndị na-ewere onwe ha nye ịgabiga ihe niile nramahụ niile ịsị ka ewelite nwatakịrị a gịnị kpatara iji na-ewelite gị ọ bụ ka ọnọdụ gị ghara ịdị ka nke ha ọ bụrụ na nne gị na nna gị na-eche echiche ime ka ọnọdụ gị dị mfe dị mma karịa nke ha ọ bụ na gị onwe gị apụghị iche uche si ka m gee ntị mee ihe nne m na nna m chọrọ ka m mee ka ọnọdụ nke ha onwe ha gbanwee ka ha ghara ịnọ n'ahụhụ nwụọ isi otu ole ele onwe gị anya dịka a ga-asị na otu ọ dị ya dịwanụ ọ bụghị m mere onye gwara gị na ọ bụ gị mere ile anya gburugburu gị ị ga-ahụ na ọ dị ndị ọnọdụ ha dịka nke gị Chineke kulitaworo ọ bụ ezie na ọ dị ndị na-esi n'ụzọ dị aṅaa asị ee na ihe agaziwela ebe ahụ ma ileruo anya ala ị ga-ahụ ndị Chineke ji aka ya kpọlite gịnị mere anyị achọghị dị ka ndị dị otu a chetakwana na ọ bụ otu Chineke ahụ kere anyị niile ọ bụ ezie na ọ dị ndị ọ dabara ntakịrị ihe ihe a gawara ha nke ọma ma ọ dị ndị ọ na-adabara ngwa ngwa ị hụrụ ihe a na-aga nke ọma iwelite aka gị chineke sịrị gị selie gị elu ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ana m arịọ gị ka ị gbanwee ka ihe niile gbasara gị gbanwee ezi enyi m ọma na-ege ntị anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-asị ka anyị gbalịa n'ihe ọbụla nke anyị na-eme ka ezinụlọ anyị bụrụ ihe ga na-enye aha nsọ Chineke otito na ọjịja mma imela onye okenye eze nlewemchi anyị na-asị ka mara Chineke ka udo ya na ịhụnanya Chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria maọbụ gị kọrọ anyị naekwentị na 070 6363 7224 070 6363 7224 mgbe anyị ga-ewetara gị abụọ ma nke ga-akpọli mmụọ gị ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ mara mma ihe banyere gị na-emetụ chineke n'obi ya bere, chere n'oge chineke ka mma ihe banyere gị na-emetụ chineke n'obi ya mere chere n'oge chineke ka mma chere n'oge chineke ka mma chere n'oge chineke ka mma Ogechukwu ka mma echegbula onwe gị ya mere chere n'oge Chineke ka mma Ogechukwu ka mma echegbula onwe gị ya mere chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke ka mma chere n'oge Chineke ka mma chere n'oge Chineke ka mma chere n'oge Chineke ka mma ezi enyi m ka anyị nwee ogologo ntachi obi ka anyị chere oge chineke ka mma unu emeela ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nke unu nyere anyị nke a bụ ozioma nọrọ onwe ya unu emeela ka anyị nọ nwayọọ ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi nke sitere n'ime akwụkwọ nsọ ana m ekele ụmụ chineke niile ndị nwere ohere ọma ịnụrụ okwu Chineke site n'ọnụ onye ozi ya n'ụbọchị taa ana m arịọ ọkụ na ego okwu onye nwe anyị n'ụbọchị taa ka ngọzi nke Chineke na amara nke ya ka ọ bụrụ oke unu n'aha Jizọs amen ihe ọgụgụ anyị n'ụbọchị taa anyị ga-ewere ya n'akwụkwọ Jọn isi ise cheta na amaokwu nke mbụ ruo n'okwu ebe m ga-akwụsị ya akwụkwọ Jọn isi ise cheta na amaokwu nke mbụ ga-eruo na ebe m ga-agụrụ ya kwụsị ya n'ụbọchị taa ọ na-asị otu a mgbe ihe ndị a gasịrị otu ememme nke ndị Juu dị Jizọs wee rigoro Jerusalem ma ọdọ mmiri nta dị na Jerusalem n'akụkụ ọnụ ụzọ ámá nke atụrụ nke a na-akpọ n'asụsụ Hibru Betesda nke nwere ụlọ ịgba ise. N'ime ndị a ka igwe mmadụ ndị ndị arụ ha na-adịghị ike na-edina, ndị isi, ndị ngwọrọ, ndị akụkụ arụ ha kpọnwụrụ akpọnwụ. N'ihi na mmụọ ozi nke onye nwe anyị na-arịdata n'ọdọ mmiri nta ahụ n'oge ụfọdụ wee kpasuo mmiri ahụ ya mere onye buru ụzọ baa n'ime ya mgbe a mmiri ahụ emee ka arụ dị ya mma n'ọrịa ọbụla jidere ya ma otu nwoke nọ n'ebe ahụ onye nọ rịị oru arọ na iri na asatọ na nrịanrịa ya Mgbe Jizọs hụrụ onye a ka ọ na-edina, ebe o mekwara na o ogologo oge n'ọnọdụ ahụ, ọ sị ya, ị na-achọ ka eme mee ka arụ dị gị mma? Onye ahụ arụ na-adịghị ike zara ya sị, 'Onye nwe anyị, enweghị mmadụ ka ọ tụba m n'ọdọ mmiri nta nke mgbe ọbụla ga-akpasuru mmiri ma mgbe mụ onwe m nọ na-abịa onye ọzọ eburu m ụzọ rịda Jizọs si ya bilie chiri ute gị chegharịa ngwa ngwa ewee mee ka arụ dị nwoke ahụ mma o wee chiri ute ya wee na echegharị ma ọ bụ n'ụbọchị izu ike n'ụbọchị ahụ ya mere ndị Juu na-asị onye ahụ emere ka arụ dị ya ike ọ bụ ụbọchị izu ike o zighịkwaghị ezi na iwu ka ị e chịrị ute gị ma ọ zara ha sị onye mere ka arụ dị m mma onye ahụ sịrị mụ chịrị ute gị na-ejegharị amen n'ụbọchị taa dị ka anyị na-anụrụ okwu Chineke isiokwu anyị n'ụbọchị taa bụ ị chọrọ ka ahụ dị gị ike ị chọrọ ka ahụ dị gị ike e mere ka anyị mara na otu nwoke a akwụkwọ nsọ na-echetaghị kpọtụ aha ya nọrọ n'ọnọdụ ahụ kpọnwụrụ akpọnwụ ndị bekee kpọrọ invalid ọtụtụ afọ afọ iri atọ na asatọ ka mmadụ nọrọ n'ọnọdụ nke ọ gaghị n'iru ọ azụ ihe ọzọ m chọrọ ka anyị mara bụ na Chineke anyị na-eme ihe ya n'ụzọ dị omimi nwoke anọ n'ebe o kwesịrị inweta ọgwụgwọ nsọ n'ebe o kwesịrị inweta enyemaka kama na enyemaka erughị aka ya na otu arọ n'arọ iri na arọ n'arọ iri atọ na-agazikwa arụ iri anọ ọ bụrụ gị ị ka gị nwe olileanya ọtụtụ ụmụ mmadụ nọ n'ụbọchị taa gị onye na-ege m ntị o nwere ike ịbụ n'ọdị ọnọdụ ịnọ n'ime ya ya bụrụ ọnọdụ nke ịrịa ọrịa ya bụrụ ọnọdụ nke amụtaghị nwa ya bụrụ ọnọdụ nke enweghị ọrụ ya bụrụ ọnọdụ nke enweghị ego ya bụrụ ọnọdụ nke arụtaghị ụlọ ya bụrụ ọnọdụ nke akụtaghị akwụkwọ ị bụ nwa agbọghọbịa ekwechaa gị nkwa na a ga-alụ gị emechakwa ekwesị ya o nwere ọnọdụ ịnọ n'ime ya ị na-agakwa chọọchị mbụ ebe nwere ike ịnọ ọnọdụ nke ọdọ mmiri Betesda ahụ ya dị ka ndị ọzọ bata ha ewere akụkọ otito laa ma gị onwe gị dị ka mgbe ọ ya gara ọwụkwa otu akụkọ a afọ niile ọwụkwa otu akụkọ a pastọ nke ukwu bịa pastọ nke nta bịa ebu amụma nke ukwuu, ebu amụma nke nta ya adị ka olileanya adịghị n'ụbọchị taa ana m eme ka ị mara na jizọs nọ n'ebe a n'ihi na jizọs nọ n'ebe a n'ihi na jizọs na-agagharị na-eme mma ọ na-ajụ gị ajụjụ adị mkpa n'ụbọchị taa sị ị chọrọ ka e ka ahụ dị gị ike n'ihi na baịbụl mere ka anyị mara sị n'ụbọchị ahụ a kara aka na jizọs zutere nwa a na-akpọtuwe aha ya n'ọdọ mmiri betsaida baịbụl gbara ama na mgbe jizọs matara sị na nwoke ahụ na n'ebe ọtụtụrụ afọ o wee bịaruo ya nso jụọ ya sị enyi nwa nwanne ị chọrọ ka emee ka arụ dị gị ike ịma ọtụtụ mgbe ọnọdụ anyị na-agbaba anyị n'isi ya eme ajụ anyị otu ajụjụ anyị ahapụ sawa ihe ọzọ jizọs jụrụ ya sị ọ chọrọ ka e mee ka ahụ dị ya ike ọsịsa ya kwesịrị ịbụ e ma ọ bụkwanụ ee e. kama ya sị jizọs na ya enweghị onye enyemaka ọbịa medụrụ onye abụọma na abụọma 121 si dee sị m ga-eweli anya m abụọ lee ugwu niile elee ebe inye aka m ga-esi bịa inye aka m ga-esi n'aka jehova bịa onye mewere eluigwe n'ụwa nwanne m nwoke nwanne m nwaanyị n'ụbọchị taa achọrọ m ka ị marasị na jizọs nọ nso dibịa ukwu ahụ nọ nso kama ọ na-ajụ ajụjụ dị mkpa taa ọsịsa gị ga ekwutakwanụ ma jizọs ọ ga-emere gị ihe anyị chọrọ ma ọ bụkwanụ na ọ gaghị emere gị ya ọ na-ajụ gị sị ị chọrọ eme ka ahụ dị gị ike nwoke a sị na enweghị mmadụ na ya enweghị mmadụ achọrọ m ime ka ị mara taa na onye nwere chi karịrị onye nwere mmadụ nwoke a esi gị n'ụgba gbapụta ọ bụ mmadụ mụrụ ya ọ bụrụ na nwoke gị n'ebe ọ nọ baa na mmiri ya dị ya nso ajụjụ m ga-ajụ gị bụ ka ekwana otu nwoke a sisiri n'ụlọ ya bịarute n'ọdọ mmiri Besaida ndị enyi ụmụnne nne na nna ikwu na ibe ha jụla ya n'ihi ọnọdụ ya kama na-agbanyeghị ọnọdụ gị taa achọrọ m ka ị mara sị na Jizọs agaghị ajụ gị Jizọs asị nwoke ahụ mgbe ọ kọtara na ọnọdụ nwoke ya emeela ya na-asa ajụjụ na-abụghị ihe a jụrụ ya jizọs agawakwa n'iru ịjụwakwa ya ọtụtụ ajụjụ jizọs wee sị ya bilie chiri ute gị na-ejegharị akwọ nsọ gbara ama n'ahịrị nke itoolu ọ sị ngwa ngwa ewee mee ka arụ nwoke ahụ dị ya mma o wee chiri ute ya wee jegharịa n'ụbọchị taa ka ị na-eji okwukwe ka ị na-eji okwukwe na-ebili n'ụbọchị taa jizọs na-asị gị chiri ute gị jegharịa mgbe ị na-ejegharị ọgwụgwọ nsọ nke si n'ebe jizọs nọ ga-abịa oke gị n'aha jizọs amen onye nwe anyị meela n'ihi na ebuchi na-eme ihe nyere mmadụ omume ka ha na-abụ ụmụ gị niile nke nọ n'ọnọdụ nke na-eweta anya mmiri akwa na-eweta isu ude na-eweta ntiwe obi ọnọdụ nke dịka olileanya dịkwa gị dịka ị na-ezute ha n'ụbọchị taa dịka ị mere arụ adị nwoke a nọrọ ọdọ mmiri Besaida afọ iri atọ na asatọ Chineke mee ndị gị mma n'agbanyeghị afọ ole ha nọla n'ọnọdụ a nara ekele n'ihi na egwuola ndị gị n'ihi na imela ihe rịba ama na ndụ anyị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen dibịa ukwu nọ nso ugbu a Jizọs onye nzọpụ okwu ya na-akasi mobi Jizọs onye nzọpụ abụ ndị mmụọ na-abụ atọ na ire mmadụ abụ ga dum Jizọs onye nzọpụ Jizọs bụ onye nzọpụta anyị ọ bụ naanị Jizọs ga-agwọ ọrịa nke ime mmụọ na nke elu ahụ imela onye mgbasa ozi Daniel Michael onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka ịhụnanya Chineke nọnyere gị ka Chineke gwọọ ihe ọbụla gbasara ọrịa ime mmụọ ma nke elu ahụ nke ezinụlọ gị n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo